Igbo kwulu okwu si na ọsọ chụba nwata, ọ nne ya. Nke a pụtara na ọsọ ọbụla chụgidelu gị wee gbanikwu nne gị na nya bụ ọsọ ebigo. Ọ nọọ ndị be nna gị ha na-achụ gị, o ka ndị be nne gị gbabatalụ be kwe ka onye si be nna gị maọbụ ndị be nna nna gị fa bịarịa megide gị maọbụ tie gị n'ikwu nne gị. Ọ bụrụ si be nna gị na-achụ gị ọ nwụrọ ka mmụọ si be nna gị bata n'ikwu nne gị bịa megide gị maka na obodo niile nwere mmụọ nke ya mmụọ dị be nne gị ga-ekpuchite gị ma zọkwa gị ọ gaghị ekwe ka ihe ọbụla wee mee gị igbo bụ sọ mma ka anyị malite n'ihe mere ndị igbo ji ekwu nye bụ okwu na ọsọ chụba nwata ọgba n'ikwu nne ya na agụkwa afa dịka nneka nke a pụta na mother is supreme mgbede ọma oge akụkọ o nwere akụkọ mma kọrọ unu kọrọ Thank you. gbagide gbagide gbagide gbagide gbagide gbagide gbagide gbagide gbagide gbagide wee gbakwasị otu dinta ama ama n'obodo afia bụ ndive na bụ gịnị ndive ndive bụ dinta ama n'ihi na ọ bago n'ọhịa wee gbuo oke anụ dị iche iche dịka ọdụm agụ enyi ya na anụ ndị ọzọ siri ike ama afịa ka mere na obodo niile na-asọpụrụ ya na-etu ya afa ogbu agụ na-etu ya afa n'obodo a o nwere otu ọhịa mmụọ obodo ha bi na ya n'ọhịa mmụọ obodo ha bi na ya mmadụ anara abana ya ụbọchị eke si na mmadụ anara abana ụbọchị gịnị eke eke so n'otu ahịa ụbọchị ahịa ndị igbo nwere mana ndị ive anaghị anụ ihe maka otito oni ndị mmadụ na-eti n'ihi ka o si wee gbuo agụ ugbu ọdụm ugbu ọtụtụ anụ dị iche iche na-enye ndị obodo ha nsogbu nke a mere mgbe ọbụla ọ nọ n'isi ya na-ebue ọ naghị anụ ihe ọhịa anụ asịsị aba na mbọsị eke kwa mbọsị eke ọbụla ndive akwado banye n'ime ọhịa anụ jijiri gbuko ka ọjije chụọ nta mbọsị ọbụla ọbala n'ime anụ ọhịa anụ ọfụ enwe ọkwụrụ m ihe ebe enwe mọnki ndive fuo enwe ogbu onye ọmahụ na enwe nwa bụ mmụọ na-ejelu mmụọ obodo ha ozi ogbuo nke mbụ n'ihi ihe ọma o megoolu ndị obodo ha na o gburu agụ na ọtụtụ anụ ndị ọzọ si dike na-enye ndị obodo ha nso na-enye ndị obodo ha nsogbu nke a mere na mmụọ obodo ha pụtalụ dọọ ya aka na ntị si anya na n'ọhịa anụwa ụbọchị eke ogbu ọzọ mmụọ ni pụtakwa gwakwa ndibe si anyị apụtakwana n'ọhịa ụbọchị eke ọzọ olukwa eke ọzọ ndibe kachie ntị jebe n'ọhịa anọ wee lu ebe a fụkwa nwa na-ejelu mmụọ obodo ha ozi ndibe atụtụlụ egbe chakapọ gbagbuo enwe enu ka ọ na-agbagbu enwe enu ka enwe na-atụgharị wee ghọọ nnukwute mmanwụ na ihe bụ mmanwụ masquerade nwere isi na-asaa isie dị asaa otu abụọ atọ anọ ise isii asaa mmụọ nwere nnukwu isi na-asaa ka ndive na-afụ mmụọ ni cham ndive lachapụ ọsọ chaka chaka chaka chaka chaka chaka chaka wee gbanabie mana ọ bụrụ na ebe ọ bụ na ọ gbagali na mmụọ mi na-afụ ya mmụọ a ọ dị agbagba ọsọ ije ka ọ na-aga otu a ọ si aga chakabụ chakabụ ịma n'isi ebulibu jọm jọm jọm otu a ka mmụọ si aga <laughs> agalọ mmụọ mi wee jelu jelu jelu jelu kwuo ọrụ gagoli mmụọ mi jelu jelu jelu jelu jelu jelu jelu jelu wee bata na be ndive ka ndive na-afụ mmụọ mi ndive lachapụ ọsọ gbaje na be nna ya be nna ya nọlụ nọlụ nọlụ nọlụ nọlụ nọlụ nọlụ mmụọ ni jelu bata ka mmụọ niile na-abata nnamdị apụta mmụọ na-asị nnamdị be nnamdị be ikwekọsigo ka ịmụlụ ndị kwokom nnamdị be ikwekọsigo ka ịmụlụ ndị kwokom nke a pụtara ma nna ndibe ya bụ papa ndị ma ọ kwetego ka ọ mụlụ ndị okwelie kwokom nnamdị na-enwee enecha mmụọ nye anya ka isiera ka o si atụ ụjọ ọsị mba na ọkpọrọkwa ịmụrụ ndibe ọgbọpụta ndibe si mmanwụ ya na-ekwe ndibe ndibe ka ọ na-apụta ọlachapụ ọsọ ọgbaje na be enyi nwoke arọ na-aga ịmana mmụọ na ya nara agasi ike n'otu ọkụsa ka chaka bekee mana ndị na-akwachapụ lachapụ ọsọ lachara gbajebe mmadụ gbajebe ọya gbajebe nna ya ọ gbajicha mmụọ ni ọ nọ ọtụtụ arụ mmụọ ni ejela ụkwabata maka na ebe ọ ndị be na-agba aga mmụọ ni na-afụ ya ọgbaje na bụọ ọkụ ya ọkụ bụ oyi mmụọ ni ejelụbata ọkpụwa ọkụ ndibe enyi ndibe ka ikwekọsigo k'imulundive kwokom enyindive ikwekọsigo k'imulundive kwokom enyindive simba na ụkpụrụkwa ịmụrụ ndive kpọọ ndive si anya ngwa nya ngwa nya akwali nya soro mmụọ ni ndive anwee lachapụ ọsọ otu a ka ndị be si nwee gbagide gbaje na be ụmụnne nne ya gbaje na abụ ụmụnne nne ya gbaje ebe ikwu gbaje ibe gbaje ebe niile ọma ọ ya agbaje nwaọzọ ike agwụ n'ebe ọbụla ọ gbajere mmụọ na-achụrụ ya bata ndị be wee chekezi ihe ọzọ ya eme o wee gbalị gbalị gbalị gbalị gbalị gbalị gbalị gbalị wee gbanara ikwu nne mgbe ọ na-agbanazi ikwu nne o nweziri egwu ndị be na-agụ wee na agbọ nyabụ ọsọ ihe unu ga na-ekwelu m bụ ọzagbo gborigbo ọzagbo ọzagbo gborigbo ọzagbo wonye ọzagbo gborigbo ọzagbo ọzọ ọzagbo gborigbo ọzagbo na-agụ onye bụ egwu kịta ụna na-ekwelu m ọzagbo ọzagbo Achọe m ọzagbo ọzagbo borigbo ọzagbo n'ọsọ na achọ mee ọzagbo borigbo ọzagbo n'agha na-eli mee ọzagbo borigbo ọzagbo ọsọ achụme ah. ọzagbo gborigbo ọzagbo ọsọ mgbalarịsa ọzagbo gborigbo ọzagbo n'ọsọ na-achụme ọzagbo gborigbo ọzagbo oche m ọzagbo ọzagbo gborigbo n'ọsọ na-achụme ọzagbo gborigbo ọzagbo n'agha na-ele ọzọgbogborigbo ọsọ mgbọla lili ọzọgbogborigbo ọzọgbo n'ọsọ na-achụ mee ọzọgbogborigbo ọzọgbo oche mọzagbo ọzọgbogborigbo ọzọgbo n'ọsọ na-achụ mee ọzọgbogborigbo ọzọgbo ihe egwu ọ pụtara ochie ochie bụ nne gị ochie be nne m Eh? Gramma bụ nne gị ochie unu ma grandma ọ nne unu ochie ka ọ bụ ochie afọ ochie abụọ eh, ọzagbo nne ochie ka ọ na-akpọkwu eh, wee na-agba ya bụ ọsọ ọ wee gbagide gụrụ egwu na-agba na-agba na-agba wee gbabata na be nne ochie ka ọ na-etibata ka nne ochie na ahụlia na-asị ya ogene ndịbịa wee kọọlụ nne ya ochie ka ihe niile si wee mee ka mmụọ nwere isi na-asa asị wee na-achụrala ya nne ya ochie wee si ya na nsogbu adịrọ ya nụla ala ka ọfụ mmụọ nwa ya esi ebe ọbụla o si wee bata biya ma ịbịabịa kpọrọ nwa ya bụ ndịbịa mmụọ ni kwa arọ mmụọ na-egali tikom tikom tikom wee tibata o wee gụwakwa nya bụ egwu oche ndive ikwekọsigo ka ịmụlụ ndive kwokom oche ndive wee si ya ee na ihe ekwetego ka ọ mụrụ ndive o wee si ya ngwa ebe ọ bụ na ekwetego ka ịmụrụ ndive na ihe ebu ụzọ gafee nye tupu o wee napụta ndive nne ochie wee ba mmanwụ ni wee tibe mmanwụ ya na mmanwụ wee ọgụ wee nya nya wee ọgụ na anaghị ege ntị na chikasa ya na mmanwụ ọgụ ndị ochie grama na masquerade wee nụrụ ọgụ nụrụ ọgụ nụrụ o isi na abụ tibie tituo nke ịtọ nke ịnọ nke ise nke isii nke asaa mmanwụ nwee nwụọ mas masquerade wee nwụọ ee ọ nwụọ na dead maka gịnị na grandma etigbuone masquerade ee grandma is stark yet stark yes, <laughs> grandma ochie si wee tigide mmanwụ a wee tituo onye wee tigbuo onye ọ nke a kpatara igbo ji wee kwuo okwu wee sị na ọsọ ọbụla chụgidere mmadụ chụrụ onye ikwu nne ebigo ọnwụrụ ka mmadụ gbagide ọsọ ka ebe niile ụwa ka elu jụ gị a na-ajụ gị ka ikwu nne gị jụ gị ọnya mere eji agụ afa dịka na nne ka o ihe dịka ne maka na ihe ọbụla megidere gị megide gị megide gị nne gị ya nọnyere gị ọbụla megidere gị megide gị megide gị megide gị megide gị ikwu nne gị ya nọ na-eche gị ọsọgodikwa mmụọ niile bi n'obodo unu ha niile tinye aka chụwa gị ịgbagidekwa nya bụ ọsọ gbalụ obe nne gị ha mmụọ n'obe nne gị ya ekpuchi gị ọ yara ekwe ka ihe dị be mmụọ si be nna gị chụrụ gị chụbata gị na be nne gị mmụọ dị be nne gị ya ekwuchi gị ọnya bụ na ọsọ chụwa nwata mee gịnị ọgba n'ikwu nne ya ifocha kịta bụ oge ihe mmụta maọbụ oge ajụjụ ka njọ na ajụjụ oge a ndibe. mụgalị n'ime ọhịa kedu anụmanụ anyị amụga anụmanụ dị iche iche kedu afọ anụ ndị gbagburu n'ọhịa ndị mmụọ a kedu ya na-akpọ mọnki enwe mgbe ọ gbagburu mọnki a mọnki a tụgharịrị ghọọ mmụọ isi one ka mmụọ a nwere mmụọ ahụ o nwere isi n'ole hmm? mmụọ nke ya atụgharịrị wee ghọọ mmụọ isi one ka o nwere isi n'one ka o nwere isi asaa asaa wọn ní na asaa otu abụọ atọ anọ ise ise asaa abụm o nwere mbọsị ndị obodo nara abalị ọhịa a o nwere ahịa ndị obodo nara abalị ọhịa a igbo nwere ahịa na-anọ eke oye afọ nkwọ kedu ụbọchị nke anara abalị n'aba ọhịa eke oye afọ nkwọ kedu mbọsị anara aba na ya bụ ahịa ọhịa mm. Chukwuemeka na Nneka Igbo nwere ahịa na anọ eke oye afọ nkwọ kedu ụbọchị mmụọ obodo ha ji apụta akpagharị ọ eke ka ụbọchị oye ka ụbọchị afọ ka ụbọchị nkwọ kedu ụbọchị ọ nkwo mba ụbọchị eke ụbọchị eke ọ ụbọchị eke ka mmụọ obodo ha ji apụta akpaghalụ na anyịnya bụ ọhịa kedu onye kugburu mmụọ a nwere isi na asaa kedu onye kugburu mmụọ ahụ nwere isi na asaa grama gịnị ka a na-akpọ grama n'igbo afa nne ochie afa grama <laughs> bụ ochie ọzagbo afia bụ ọzagbo mana nne ochie ka ọ bụ ọ bụrụ na ọzagbo <laughs> ka gboo ahụ ka anyị ndị Igbo ka emesịa n'otu abụọ